AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga wee nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọgbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ị bịala n'ụbọchị taa eji m obi ụtọ na-anabata gị nwanne m nwoke nwanne m nwaanyị ana m asị na ọ ga-agaziri gị onye nwe m ga-elekọta gị n'ezinụlọ gị n'ụbọchị taa biko ka anyị na-aba na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị bụ mgbochi nke Chineke mgbochi nke Chineke ọ bụrụ na ị pụrụ icheta isiokwu anyị n'ụbọchị gara aga anyị sị na nkọcha bụ ngwaọlụ nke ekwensu ma n'ụbọchị taa anyị na-achọ ileba anya n'isiokwu a nke si mgbochi nke chineke gịnị kpatara chineke ekweghị ka balam kọchaa izrel ihe kpatara chineke agbaghị nkịtị bụ na chineke bịara chọpụta sị na ọ bụrụ ya gbaa nkịtị balam kọchaa ụmụ izrel na ihe a ga agbara ha mfe ndụ ha pụrụ ijupụta n'ihe nhụjuanya ya mere chineke ahụ ya ka okwu ohere matakwa na chineke bụ onye kere mmadụ matakwa na ọ maara ikike nke dị n'okwu ọbụla nke mmadụ kwupụrụ ya mere chineke ji ya kpọrọ ihe n'ihi na o ji ụmụ isrel kpọrọ ihe n'otu aka ahụ ka chineke ji gị kpọrọ ihe ma ọ bụrụ na ị ga-atụkwasị ya obi ọ bụ ya kpatara chineke ji nọchie igbochi nramahụ nke pụrụ isi n'ụzọ dị otu a bịakwasị isrel chineke sị na nkọcha niile nke balam agaghị ere n'ụbọchị taa gị onye mụ na ya na-atụgharị uche ebe ọ bụla nkọcha ahụ si webata aka n'ezinụlọ gị n'ezie ọ gaghị ire ọ pụghị ire n'aha jizọs gịnị kpatara m ji na-ekwu nke a chineke agbanwebeghị oge agbanwebeghị ọ dị mgbe chineke na-ekwe ka ihe ọ bụla nke pụrụ iweta ọnọdụ dị njọ nye onye tụkwasịrị ya obi nke ka nke n'ọnọdụ nkọcha bụrụ nke ga-adị ire chineke a na-ekwe ka ihe ndị a dakwasị ndị oru ya ọ bụ ya kpatara jizọs ji mee ka anyị mata na akwụkwọ luk isi iri amaokwu nke iri na asaa ruo na nke iri na itoolu gịnị ka ọ na-agwa anyị ebe ahụ na enyewo anyị ikike chineke akwadowo gị na ihe ndị a apụghị ire n'isi gị na nkọcha ebe ọ bụla o si bịa apụghị imezu n'isi gị chineke nyere gị ikike karịrị nke ekwensu n'ụbọchị taa amala jijiji gị onye mụ na ya na-atụgharị uche amala jijiji ọ dịghị ihe pụrụ ime gị ma ị e tụkwasị chineke obi ị maara na ọtụtụ ụmụ chineke na-anọ na ntamu na ahụ mgbu mgbe niile n'ihi na anyị amaghị ihe anyị pụrụ irite n'aka jizọs n'ọnwụ nke ọ nwụrụ n'elu obe ọ bụ ya kpatara ọtụtụ n'ime anyị ji bụrụ ndị e kere agbụ n'ụbọchị taa ọ bụrụ na ile anya n'akwụkwọ nsọ n'akwụkwọ izikel akwụkwọ izikel isi iri na atọ malite na amaokwu nke iri na asaa ruo na okwu nke iri abụọ ị ga-ahụ na chineke kpọliri izikel ịdọ aka na ntị nye ndị amụma ụgha ndị bụ oru nke onye iro ndị mgbaasị ndị mmụọ ọjọọ chineke si Ezekiel zie ha ozi mee ka ha mata na ihe ndị a dum ha na-eme anaghị atọ obi m ụtọ mee ka nke a doo ha anya zie ha ozi ya ọ bụ gịnị mere mgbe ahụ ọ ga-amasị m ka ị gụọ akwụkwọ Ezekiel isi iri na atọ malite na nke iri na asaa ruo na nke iri abụọ mgbe ahụ ọ na-abụ mmadụ na ibe ya nwee ndọrọ ndọrọ nwee nghọherịta otu onye pụrụ ibili gakwuru ndị dibịa dị otu a ndị a na-eji ikike nke onye iro emekpa mmadụ ahụ si ya ịhụ na onye a dị otu a ihe a nke o mere ma apụghị m ịgbaghara ya lee ihe m chọrọ ka ị mee ị na-aghọta ntụgharị uche anyị n'ụbọchị taa gị onye mụ na ya na-ezukọ mgbe ọ bụla gị na mmadụ na-emekọ ihe onye ahụ si gị na ị ga-ahụ lee anya ngwa ngwa kpọkuo chineke mee ka ọ mara nke a n'ihi na ọ pụrụ ịbụ na okwu ahụ agaghị akwa ebe ahụ ị maghị ebe ọ ga-eji okwu a rue ma gị onwe gị azaala ahụ ịkpọrọ onwe gị nwa nke chineke gaa aza ahụ ị maghị ebe ihe ndị a ga-eduru onye dị otu a ị maghị ebe ọ gasị ha ihe ọ bụla ọ ga-ewe aga m eme ya mee ka onye a pụọra m n'ụzọ ọ bụ ya kpatara chineke ji lechaa anya ihe dị otu a ya kpọlie izikiel lee ihe ndị amụma ụgha ụmụ nwanyị ndị a na-eme ibu amụma ụgha iji ikike nke onye iro ime ka ndị mmadụ bụrụ ndị e kere agbụ ime ka ndị pụrụ ịnwa anwụ dị ndụ ma ndị kwesịrị ịdị ndụ abụrụ ndị e mere ka ha nwụọ n'ihi na ụmụ nwaanyị ndị mgbaasị ndị a bụ ndị ọ na-abụ ngwa ngwa ịkọsara ha nramahụ gị ha ewekwara ụzọ nke ha na-esi emegharị ihe ndị a niile site n'ikike nke a nataworo onye iro mee onye ahụ eleghị anya adịghị ihe o mere abụrụ onye a na-achụchụ ọnụ n'ala emechaa ihe ndị a ewere ọnụ ọgụgụ ego ọbụla nke ekpebiri nye ndị dị otu a ma ọ dị onye nọ n'ahụhụ site n'ihe ndị a ọ bụ ya kpatara o ji dị mkpa gị onye nke chineke na ị ga-anọ na njikere mgbe ọbụla mee ka ụzọ gị na chineke dị n'udo mee ka chineke mara na ịtụkwasịrị ya obi rubere chineke isi ka ị wee nwee ike merie ihe ndị a niile ekpere mbụ ebe ọbụla ọsọrọ ndị oru nke ekwensụ ha weta ngwa ọlụ nke nkọcha ihe ọbụla bụ ebumnobi ndị oru nke ekwensụ ebe gị onwe gị nọ ebe ezinụlọ gị nọ ebe ihe ọbụla nke gbasara gị nọ n'ezie jehova ga-eme ka ọ ghara ịdị ire n'aha jizọs anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma n'olu nwa gị arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie nwa gị ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị naekwentị na 070 6363 7224 070 6363 7224 na ndụmọdụ nke anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at gmail dot com awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke pụrụ iche bụ abụ ọma nke ndị aba central district choir nyere anyị taa anyị na-asị ka chineke nọnyere unu gọzie unu ma mere unu amara ugbu a ka anyị nọ nwayọ mgbe onye mgbasa ozi maxwell onye kpere chi emmanuel ga-ewetara anyị ozi ọma nke taa nke isiokwu ya asị cheta ebe isi wụrụ dapụ ekelela gị gị onye ezi igbo na-ege m ntị gị nwa afọ igbo onye chineke hụrụ n'anya onye ji igbo eme ọnụ ana m gị n'ihe omume anyị n'ụbọchị taa n'ihi na ọ tọrọ chineke ezi ụtọ ikwe ka anyị bụrụ ndị dị ndụ o dokwa nna m anya nke ọma la ngọzi chineke na-arụ gị o doro m anya nke ọma na onye nwe anyị jehova emeela gị mma n'ihi adị m ịrịọ gị ebe ọ bụla ị nọ na-ege m ntị ka ị bịa nso igwe gị ka anyị na gị soro mụkọọ ihe n'otu site n'akwụkwọ nsọ mgbe ị dị ime otu a arịọ m ka onye nwe anyị mee gị mma arịọ m ka onye nwe anyị gọzie gị n'aha jizọs amen ụbọchị taa anyị nwere isiokwu dị mkpa nke anyị chọrọ ịtụle site akwụkwọ nsọ nke si cheta ebe isiworo dapụ cheta ebe isiworo dapụ tutu anyị aga n'ihi n'isiokwu a ngwa ka anyị nara ike n'aka chineke onye nwe anyị imeela onye nsọ nke israel anyị dịrọ ka ịbata n'etiti onye n'oge awa a bịa werechasịa ọnọdụ nyere anyị aka ka anyị cheta ebe anyị si were dapụ wee so chigharịa kute gị otu anyị ga-ebu ndị a ga-ezọpụta n'aha aha jizọs kraịst bụ onye nwanyị amen cheta ebe isi were dapụ ihe ọgụ anyị anyị werela akwụkwọ mkpughe isi abụọ malite na nke mbụ ya ruo na nke ise mkpughe isi abụọ malite na nke mbụ ya ruo na nke ise ebe ahụ si otu a degara m ozi nke nzukọ kraịst dị na efesọs akwụkwọ si ihe ndị a ka ọ na-ekwu bụ onye na-eji kpakpando asaa ahụ n'aka nri ya onye na-ejegharị n'etiti ihe ịdọba oriọna asaa ahụ nke eji ọla edo mee amatara ọlụ gị na ndọgbu ị na-adọgbu onwe gị n'ọlụ na ntachi obi gị matakwa na ị pụghị ịnagide ndị ọjọọ na ịnwakwara ndị na-akpọ onwe ha ndị ozi ma ha abụghị iwee hụ na ha bụ ndị ụgha ị nwekwara ntachi obi i bukwuru ibu n'ihi aha m ike agwụkwa gị ma enwere m nke a megide gị na ịrapụrụ ịhụnanya ahụ ị nwere na mbụ ya mere cheta ebe i siworo dapụ gị chegharịkwa rụkwa ọlụ mbụ ma a sị na ime ya otu a ana m abịakwute gị m ga-ewepụkwa ihe ịdọba oriọna gị n'ọnọdụ ya ma a sị na ichegharị amen n'eziokwu onye nwe anyị ndị degara nzukọ ndị la ama ịnọ akwụkwọ ozi ịgwa ha ọnọdụ ha ịgwa ha omume ha ịgwa ha ndụ ha nke anyị onwe anyị mbụ otu n'ime ya n'ụbọchị taa n'ihi onye nwe anyị ngatara n'ọnụ ori ya dedegara anyị akwụkwọ si ma anyị matakwa lee matara ọlụ anyị niile lee matakwara ntachi obi anyị niile lee matakwara ihe niile nke anyị ndị gabigala ndụ anyị ma ha ndị mkpa ebe ahụ mbụ na onye nwe anyị mgbe ọ dịrị ede akwụkwọ ndị a ọ dịrị abụ ndị o degara akwụkwọ ya gwa ha omume ha gwa ha ihe ha dị imeta nke ọma kelee ha ekele bịa kwuokwa ihe o nwere megide ha ya sị ma e degara nzukọ ndị n'efesọs akwụkwọ si lee mbụ onye ahụ nke na-ejide kpakpando asaa ahụ nke na-ejigharịkwa n'etiti ihe dobe oriọna asaa ahụ ya emetụ odo ndị ahụ anya lee matara ọlụ ha lee nwere nwe ntachi obi laabụkwa ndị nọ n'etiti ndị na-ama Chineke labụkwa ndị nọ n'etiti ndị ndị selawe mbụ ndị nke chineke ma ha abụghị ndị ndị ibu amụmụ ya dị iche iche ndị ndị ime oke ihe ọjọọ niile dị iche iche ọbụna ndị ndị ikwu kwuru ọbụna ndị ndị ihe iro dịka anyị matara n'ụbọchị taa anyị onwe anyị kwara ka ha ra anyị nọ n'etiti ndị ọjọọ anyị nọ n'etiti ndị ndị igbu mmadụ ndị ndị tọrọ mmadụ ndị ndị ịgwọ ọgwụ ego ndị ndị ime ọgwụ ike niile dị iche iche mana jizọs ndị otu ihe o kwuru ebe ahụ dị mkpa ya sị ee ọ bụ eziokwu na ị nọ n'etiti ndị a ọ bụ eziokwu na ị na ahụcha ihe ndị a na ị na-ahụji anya n'ụzọ gị niile ya sị na amokwu nke atọ ya sị ebe ahụ ị nwekwara ntachi obi ị ibu n'ihi aha m ike agwụghịkwa gị onye nwaanyị amaala na anyị nwere ntachi obi na anyị ndekwa ibu ibu ndị iche iche n'ihi aha ya onye nwaanyị amakwara na ụfọdụ mgbe na ike adịghị egwu anyị n'ọlụ mana ọ sịla amaokwu nke anọ ma e nwere m nke a megide gị na ị rapụrụ ịhụnanya ahụ ị nwere na mbụ hel onye ozi igbo na-ege m ntị onye nwe anyị ndị ikwu okwu a site n'obi ya ya sị na-enwe ihe a megide gị n'ihi ihe onye nwe anyị nyere anyị anya n'aka mbụ n'ime ihe niile na anyị gị nọrịsị ike n'ịhụnanya ahụ nke anyị hụrụ onwe anyị laanị gị nọrịsị ike n'ịhụnanya mbụ ahụ nke anyị hụrụ ya onye nwe anyị asị na-enwere ihe nke a megide anyị mbụ na anyị arapụla ịhụnanya mbụ anyị na anyị arapụla ọnọdụ mbụ anyị laa na echichafụla na ha eji mara anyị lee anya dịkwa ime dịka okpere ya si dị lee anya dịkwa ime dịka ntụziaka si dị lee anya dịkwa ime ihe ekpere n'ikpe na ezi omume ya bụ ekwu okwu n'ama okwu nke ise ya sị ya mere cheta ebe siworo dapụ cheta ebe isiworo dapụ ma anyị chegharịa gwa lụọkwa ọlụ mbụ gịnị bụ ọlụ mbụ ahụ ọ bụ ọlụ nke ịhụnanya dị n'ime ya ọ bụ ọlụ nke ezi omume dị n'ime ya ọ bụ ọlụ nke na-enweghị ntụpọ ọlụ nke ga-eduru anyị ịmata ọnụ jizọs mbụ karịa ọlụ nke ezi omume ahụ ọlụ nke ahụ jizọs gwara anyị okwu banyere ya ma anyị lụwa ya sị ma a sị na anyị enweghị otu a lee nga ịbịakwute anyị ya mbịakwutela anyị lee nga iwepụ ihe ịdọba oriọna anyị n'ọnọdụ ya chineke ekwela ka ọ dịrị anyị otu a chineke ekwela ka anyị nata ụdị ụgwọ ọrụ a jehova wezụga ihe nga ime ka ewepụ ihe ịdọba oriọna anyị n'ihi na ọ bụrụ ewepụ ihe ịdọba oriọna anyị ndụ anyị nga ịbụ ndụ ọchịchịrị ndụ anyị nga ịbụ ndụ na-ezighị ezi ndụ anyị nga ịbụ ndụ ịla n'iyi mana adị m ịrịọ chineke ka o kwela ka ihe ọ bụla mee ka o wepụ ihe ịdobe oriọna anyị n'ọnọdụ ya kama ka o nyere anyị aka ka anyị ghọta onwe anyị laghachi na ịhụnanya mbụ anyị laghachi na ndụ ọhụụ anyị ahụ laghachi n'ihi ya n'anya ọ bụna ịhụ onwe anyị n'anya laghachi n'ime ezi ihe niile ka o nyere anyị aka ka anyị bie ndụ kwesịrị ntụkwasị obi otu ihe ịdobe oriọna anyị ga-enọdụsi ike otu ihe anyị ga-ide enwu dị enwu ebighị ebi otu ọ ga-ịbụ mgbe jizọs m ga-ebịa ya ahụ si n'eziokwu la anyị nọ na njikere dechere ọbịbịa ya na anyị nọdụ eche nche dịle anya nwa nke mmadụ ahụ mgbe ọ ga-abịa ka anyị ghara ịbụ ndị a ga-ewepụ ihe ịdọba oriọna anyị n'ihi onye ọbụla ewepụrụ ihe ịdọba oriọna ya onye ahụ bụ onye a lara n'iyi adịkwa ọnọdụ mfọrọ ya adịkwa olileanya mfọrọ ya ma dịgharị onye nwaanyị ta onye na-anyị aka mee ka anyị bụrụ ndị a ga-ezọpụta n'ikpeazụ mee ka anyị bụrụ ndị ga-ekọta cheta ebe anyị si were dapụ wee sotalaghachi azụ n'aha Jizọs Kraịst bụ onye nwe anyị amen anyị ga-ihurata isi kelee chineke anyị onye nwe anyị imeela gị onye nsọ nke Izrel onye na-anya mgbuchi imeela ka o doo anyị anya ma na cheta ebe anyị sigboro dapụ laghachi laghachikwute gị Jehova anyị apụghị ime ihe ndị a na ike nke onwe anyị anyị adarọ gị ka ị nyere anyị aka ka anyị nwee ike icheta ụzọ ha ndị iche iche anyị na-esila mehie wee si ụta laghachikwute gị otu ọ ga-edere anyị na mma nara ekele Jehova na aha Jizọs Kraịst bụ onye nwe anyị

eche uju ọnụ gị gị onye na-ege ntị ị chetawo ebe isiworo dapụ chineke ga-enyere anyị aka n'ọsọ eluigwe anyị na-agba n'aha jizọs amen imeela onye mgbasa ozi maxwell onye kperechi emmanuel anyị na-asị oziọma nke taa bụ oziọma nke dị omimi anyị na-asị ka chineke mee ka anyị ghọta oziọma n'aha jizọs amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio pmb 244. ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụkwanụ gị kọọrọ anyị naekwentị na nọmba nke 070 -63 -7224. 070 -63 -7224. otu aka aka anyị na-ekele ndị bụrụ anyị abụọma nke taa ndị aba central district choir unu emeela na abụọma nke unu nyere anyị taa chekwụtakwa na email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at com maọbụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo com imeela chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enweta bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine lowrence na si echi ka anyị zukọkwa mbe woo